hi guys so yeah today is saturday i'm going for my brother's wedding um the cab guy is on his way now so i'll soon be leaving i'll just all of us will enter the cab then drop them at nelo's house and then proceed on our journey i'm excited it's been long since i went on a car journey so i'm kind of nervous and i'm kind of not looking forward to the journey <laughs> okay i really don't like sitting in the car for that long i'm not looking forward to the journey but i'm looking forward to the wedding okay now All right, so I should not talk again. Bye. So I'm in my room now. Um, and I showed you guys around, but I'm really, really in a hurry. I just got here. I got here by one o'clock. I left my house by 9 a.m. And this is just Aba. I mean, Uma here. That is Abia State. And I came from Port Harcourt. Anyway, long story. Let me just go and have my bath now, get dressed, and then I'll talk to you guys. I'm so excited. Hi, guys. So we just got to the wedding venue now. And in fact, the journey was so hectic. Eh, but I'll just tell you guys when I get back to the hotel. oke ọ na-abịa ọ jee ike ịchafụ okechana oke ọ kwụsị ebe eri mmanụ ee na <laughs> <laughs> for the benefit of ndị na-ama abata bịa were oche biko ka ife niile wee na-eje n'anya ya ife niile gbasara fabụ kwanja ndị ọgọ ga-ewere n'oche anyị na-asụ nnọọ anyị mụrụ nwaanyị ha hapụ Anambra bịa n'ala anyị bịa ebe ọ dị ha mma adịghịkwa ndị ngwa ọfụ anyị ọsụ ọma kpuchokpuchokpuchokpucho ee so ndị ọgọ ọ bụrụ na ụzọ mere ụlọ ewa dọwari onweghị primarịta ọnwa nnarụsut ọ na-adụzi giza na ọ na-adị kọrị kọrị kọrị ma na-emecha akpata ọsọ abụọ ma nwoke na-achọ ka mmebụ nụ mara asọmpịta ọnụ bịara iwere ọ na-ewute anyị baụli ọ ga-ewute anyị baakị bịkọsị ọ bụrụ mkpọsị ma anyị ga-eche ụnụ na dọkịta wee ndị mmebichu na ego rụgbọlatakwa ebe a ịdị ka anyị ndị dị otu a kwesịrị ka ọ nọ n'ala ọ bụghị ka ọhụrụ ya kpọchee ekere ekere ihe ike abụ omenala akwadoro anyị ahụ na vileji ebe a so ihe chọọchị ahụ na-agbakasị anyị ahụ sọmtaịm ọdago ahụ tọrọ omenala tọrọ chọọchị ọ bịa ka ọhụrụ ya omenala dị mbụ a dị chọọchị bịa kpọta ebe ịsa ndị ụka ndị ije ama ekwu a otu nwoke bịakutere jizọs n'aka n'ihi ise chinyere dụ ee nke ahụ ọgụ dije ee ihe ahụ blues ndị chọọchị butuo ọ sị jehova jaire jehova jaire jehova jaire chimamanda afọ chimamanda afọ ọgụ oke chimamanda

nwaanyị nwaanyị a ọ ga-atọ n'ala ọ ga-ala gaa n'udo achọrọ m ndị nwere ike inye mmadụ ise kasị madam nwere 1000 na mmeri kwa afọ ya madam ugbu a ka ị ga-eji ma ma ndị ọgọ hụrụ unu n'anya ọnọt akwa m gwara gị agwa si awụ m onye Anambra by birth my father bịa tọmpọm eh, n'ala yọdago so tụsa aka gị madam maneji ya were tie ya n'akpa gị tie ya n'akpa tie ya n'akpa at least tụọ anya nke ọ bụ ya at least moto ya alasa Anambra na ọ bụ ya obi ọ dịkwa gị mma kelee ndị mgbakọ ọ dịghị mfe o onye setakwa na onwe ya onye setakwa ọ sị ka ọ zụrụ 5000 ehe ee madam biko otu anyị bịara ebe ka mwa si bịa abịa biko ya ka anyị ga n'azụ ụlọ ka anyị rụkọ onye ọbụla nwere ike ruru ya ma biko I love the Lord. In a one in Aha. Oh, so I'm not facing one another. Wait. Don't intimidate me with your height, you know Ewe se na shura you know, bunga la carry height ah, you know Ma mo ma dem like this, all he's seeking can empty reduce na height, you know Whatever, praise the Lord. Em bo dia. Ko wa lo fa o wedding ka fa mara. ife mkpa na-egwe ife anụ ọ na-arụ ahụ anyị adị ọnịcha alesi ndị polisi jide anyị n'ọnịcha anyị si ndị ọka anyị nọ n'ọzọ obodo ya dị n'ụzọ kọwalụ fọfọ nke ha wee ghọta ndị obodo afọ mbụ okwu dịle mgbe bụ esi m uru eze n'ọzọ obodo eh, abụ m nwa James Mbebu bụrụ eh, eh, nna m bụ Emeka Mbebu mụrụ nwa James Omebu ebe m si ebu onye bụ onye mbụ That's my favorite. Obrigado. onye ze ọ bụ na nwa ada ọgwe ịmara ndị ọchọ ị na-akpọ ya ya aza kpọtụkwala ka anyị nụrụ nke na bụ yes chere ka mkpa ọkpara n'ụka ọ gụ ọwa gụa ụlọ ha onye eze ọdịla jelọs ọya ma onye egwu nili ọya nna m ego ọkwa kpọọ ya kpọọ ya ma ụwa nne m nwanne m nọbụrụ ke na-eri mkpa ntaba nna ya bụ ọrụ gbasa ya Okay. Oh, kuyana facebook status etengela ekudeni ubani kamuka imaba yaso okuyana meko byabo ehe ewo ke nwaanyị alacha na nkwụ wee bunyezi nke nwoke obi jiri nwa ya na-atakọ ọbata na-ete ndụ mmadụ ihe olobịawa olobịawa tinyere tinyere wannan gwamna ɗaya yana na abu na manzada su jirgin da su kwanci a sai ga fusata gbada su rama ne kuma ɓari akan gwamna ɗaya masu wani gwamna ne na gaba yi ne jirgin da jirgin ne na ne mara bu papa de m mere okorobịa lere nwala mgbe ụfọdụ ụmụ mgbe ahụ na-ebukọta debere echesara adịrị onye ahụ oge mmadụ iche mgbe ọbụla nwata bụ ihe fere aka onye mee ọrụ bụ ndị ejiji ka ọ na-agwa na ya hazụ enyemaka mmejie nkụta ọkpụkpe mmụọ n'aka n'ụlọ gafuo ya ọkụ ha nyụla a bụ ife anyị chọrọ ebe a n'obodo a unu na-enye ya ife na-akpọ chapụl achapụ ọwọ́ máa jàpá àjàpá ìmọ̀ ilé kẹ́ ọmọ ìmọ̀ tó. àyè sẹ́bà ọ̀dún máa ń ráàgbé fáyín àjọ wọ́n ìjọba ilé gámìnì lásà àbàlásà ayé lẹ́kọ́tọ̀ ọ̀fúnmá. maka na àkàrí okwa ìkọ̀tà. wọ́n lọ ebe anyị jere afọ nna m James mgbe na aza ebima James sọ ọzọ bẹ́ẹ̀ ebima James mgbe ọ ya sọ ọmọ James mgbe ọ ya sọ ọmọ James. ife anyị chọrọ bịa n'obodo anyị eme na Jizọs unu ga-arụ oge unu ma chọrọ ma nwoke ma nwaanyị otu a ka Chineke n'aha Jizọs ife akwa bụ ife ife nwewe okwu mkpụrụ edozi eme aka n'okoro ha anya ya aka n'aha ụmụ ya otu aha o si wee mụọ unu wee zụọ unu ka unu ga-esita mụọ nke unu sụba aka nkeba ha enyekwa unu anya anyị mara iwu ebe ọ bụ na mụ na nwunye m anọ na di di na nwunye ogologo ahụ na-enweghị nsogbu ọbụla nke unu ga-aka nke anyị mana aha ji wee na-arịọzi chineke ka ngozi niile dị gbasara onye mkpana dị na nwunye ka chineke were ekwukwasị nwe oke unu chọrọ ya n'aha jizọs kraịst bụ onye nwe anyị Ana m aga imeshọn nọmba ọ bụ ihe ezi ụjọ ibi na marriage the number of years wọn tọ́ ayé bi wọn náà kọ́ to á di take eh? ten years from now. to infinity and beyond. twenty-five years more from now. fifty years from now. one hundred and twenty years from now. no, they only they will get me just like now. I'm not going I'm not going to work alone. 300 years from now. Okay, one thing I say, 600 years from now. Infinity. Akalawa, no, no, Akalawa. Children now became illness. Otra has found infinity. She will have to know now. Mother Hannah, Napa, Nake Hotso. All right, I do pregnant.

anyị si abịa steeti bịa akpụmụ ebe anyị si dị anya jebeti nwanyị ọcha ngwa ka mmalite isi abịa egwu gị isi m ọbịa m bụ egwu ọ gasịrị gị na mma onye eze onye eze onye eze Ivy. Okay. Mm. Eh. No, no, no. I, I, I can't handle you. How can I do confession of these people? Eh. <laughs> You kept all the drink and we Hmm. snap it. Eh. Mm ẹ̀kọ́ ohun èèwọ̀ mi. onye ọ dịrị mma ebe ẹ̀kọ́ mi. Aku belum boleh mutar. Aku belum boleh mutar. 那个。 yeah? Okay, so yes. Yeah, do we have a house? here. Do we have a house? here first. Do we have a house? I could get a house. I could get a house. No, you check in the police phone. Also, do I can check here? Yes, uh, uh. This is big, oh. Ooh. <laughs> this is big, oh. Is that coconut? Coconut, yes, coconut. No coconut, hold on. Orunu bag, nanya abubakar bag. Nsọtụ bag. Ati ati bonye Anambra. Ati bonye. Chere ka m jụọ ndị Anambra. Anambra ihe oru bag of ọlị. Ee, mere bi oru ya. Last place. Very large quantity. Large quantity. I Let me see you. Maggie is Maggie. What was in And then was it two packets? Eh, two Hey guys, so where do I even begin this gist from? Um, yeah, so basically right now I'm in a different hotel from the one that we lodged in. No, I did not check out from the other one. My things are still there. But when we came to the village for the wedding, we stayed too long. We actually came very late, so the event stayed into the night um, that's why I couldn't even film anymore because it became very dark. But we, the event went very well. Everything was fine. Like the event actually went very well, but um, it was now late, so we decided to now look for a different hotel close by. Anyway, I want to arrange my things. My sister-in-law and my brother, they actually here with us as well because she followed him. Normally, she would have followed him home, but since we're not going home today, she came to the hotel with us. So I'll go to their room after this to go and collect cake and just gist with them until we sleep but yeah everything went really well everything was my sister-in-law is so beautiful like ah my brother looked very pink i was like ah, ah this is my brother okay okay <laughs> <laughs> you know the event went well my mom was so happy my dad was so happy her father was so happy like i can't wait for the lagos wedding i'm sure the lagos wedding is going to be you know really lit so i can't wait for the lagos wedding as for my kids my kids are having fun according to Nelo, they had so much fun today that she now had to separate them so that they will sleep because if you leave them together they're going to keep playing till morning you know so she had to separate them so that they'll be able to sleep well and yeah nobody is missing me me sef i don't really missing them i mean it's just one night um, but i don't talk to my husband now before i sleep yeah um if any other thing happens i'll keep you guys updated but that's really it um i'm in a strange place in a strange hotel but my whole family is here everybody's here my father my mother my, my aunties my everybody's here so i'm kind of comfortable um but yeah let me just go and collect cake and look for drink and eat and then come and sleep um i'll see you guys tomorrow morning bye guys